ụfọdụ ndị di na nwunye ga-anọ na-eche gịnị ka ha ga-eme ka ha wee mee ka their marriage dị stronger ị na-asị nke a megidere nkụzi ụka gị nke emegideghị nkụzi ụka gị di na nwunye nke nwoke bụ Alexander ọ dị 30 years nwunye bụ Rachel Bailey dịkwazị 30 years ha na-abụ nọ na Florida amerika mmadụ na-abụọ n'ụwa anụana di na nwunye kemgbe 2016 uwe bụ na ihe melụ marieji ndị nụnwa ji wee dị stronga bụ ihe m bịaziri ịgwa gị ka ọ ga-abụ ime ya ka ị marụ ma ọ ga-enyerụri ọmarieji aka ịdị stronga dịka nke ha si wee dịgide wee ruo 7 years nụnwa ha nọgo na ya bụ marieji ha mụrụ nwa ha nke izi a na-akpọ Troy n'ime ya bụ 2016 ka ha mụrụ nwa anụnwa oruofu ụbọchị Rachel Bailey na Alexander were jee njem ka ha mere njem ununwa Rachel Berry chefuru ihe na-apọmpụrụ ya mmiri ara ka ọ pụta ka onye ya nwe ya n'ụlọ o ruzie oge ya na Alexander nọgidere arịa wee nyebe ya arọ o wee chọpụta na ara anụnwa agbajugo mana Troy nwa ya esohie bụ onye ga-amị ya baala oge ahụzi ọkpọrụzie die bụ Alexander ha jee n'otu akụkụ die wee jide arịa ya wee megide a sị na di ya na-anọ n'otu arịa ihe dịka from 5 minutes wee ruo 10 minutes n'oge ọbụla di ya mechara arịa na ọ na-adị relieved maka na ọ bụ na arịa ju ọ bụ na nwa ya nọghọ nso ọ ga-enye ya bara na ọ na-adị enye ya nsogbu ị chọrọ ka anyị mere gị birthday shoutouts announcements advertisement of your products chat us up on WhatsApp through plus 2348067841298 o merie n'ebe Troy nọ emesịa ha wee mụọ nwa ha ọzọ dị 6 years a na-akpọ Aria ka ọ mụkwara Aria onye si ya Aria ala obunyekwe di ebe Alexander ọṅụtọpụ emesịkwa nwa ha bụ Matu onye nke dị 2 years kịta amụkwa ya ofu ihe ahụ ka ọ na-emekwa n'ebe ọ nọ o na-asị na tupu o wee nye di ya bụ Alexander ohere ka ọ bịa mịgharị ya na ọ ga-adị shọ na each time ọ bụla ọ mụrụ nwa na nwa ahụ oku n'aka na o bugo ụzọ wee nye ya bara nwa ahụ ṅụsịzịa tupu di ebe Alexander abịazie bịa ṅụkwara nke ya n'izizi ha malitere ime ya bụ ihe na ọ na-adị ndị mmadụ ka ihe nụnwa abụ ajọ ihe ma ọ bụkwa na ihe ekwesịghị ime eme wich na ọ na-asị na ugbu ọ na-akọpụta ihe nwa ọ ma na enwere ọtụtụ ndị ka ga-afụkwu ya dịka onye arụrụ ana ma ọ na-eme ihe ekwesịghị ekwesị mana ọ na-agwa ndị mmadụ na-asị na ihe mere mmadụ eji ha ka ji wee dị strọng tata bụ na ọ na-enye di ya ala ya nwa na onwe ya bụ Rachel Bailey si na oge ọbụla di ya ṅụsịala anụnwa na ọha ekwezi aṅụ ara efi ma ọ milk eji egote n'ime afịa na ihe di ya na-enwekarị mmasị ịṅụ bụ ara si na ara nwunye ya wee gbapụta ọ na-asị na di ya na onwe ya bụ Alexander na ọ na-abụ ọṅụsi ara anụnwa ndị mmadụ fụ ya a na-ajụ ya nwoke gịnị ka o meziri ahụ ya niile jizi wee na-adị fresh ọ na-abụ gịnị ara ekwesịrị inye ụmụntakịrị ka Alexander na-aṅụ wee na-emezi ka ahụ ya dịzie ka ahụ nwata nwatakịrị amụrụ ọfụrụ ọ bụ na ị nọ n'ezinụlọ di gị aha aghọta gị nwunye gị aha aghọta gị kedu ihe imegoro megoro ka marieji ahụ na abụọ nọ n'ime ya ike wee dị strong again ọ bụ na enwe ihe ọbụla di gị chọrọ n'aka gị na ihe gbasara mmekọ di na nwunye ma ọ bụ ihe gbasara ịṅụ ara etu nwa o si wee dabalụ di na nwunye nụnwa maọbụ staịlụ ọbụla na mmekọ di na nwunye nke nwoke ga-asị nwaanyị ka emee maọbụ nke nwaanyị ga-asị nwoke ka emee ọ bụ na any of the parties in that marriage edimand ya ka eme ihe dị na gụwa na onwe gị bụ nwoke ị ga-emie gụnwa na onwe gị bụ nwaanyị ị ga-emie enweghị onye ọbụla ga-apụta sị gị na ọ bụ ihe enunwa ka a ga-eme marriage wee na-ala asị ọgụnwa ga-echepụta kedu nke ga-awa ọkụrụ unu ịfụ nke ahụ ga-awa ọkụrụ unu mebe na ihe na akwadoro ihe maka na ọ bụ gịnị alụmdi na nwunye ihe ọbụla ga-abụ unu na-abụ chepụta ya na emie unu na-eme ka unu na-abụ wee bie n'udo ọ bụghị ka unu wee mete ndị mmadụ mma Rachel beli na di ya bụ Alexander ha na-abụ ji uche ha wee chepụta ka anyị mee ihe enụnwa ọ ya kpataziri oge ọbụla Rachel a na-achọ ka di ya bụ Alexander bịa bịa mịgharịa chọchọchọ maka ihi gịnị ha na-achọ ụzọ mara ha ga-eji wee dị strọnga again ya bụ go onwe gị mara gị na-adazi gata gata kedu ihe kpatara ya ọ bụ ihe gbasara mmekọ di na nwunye kpatara ya na gụnwa bụ nwaanyị ihe enyiye di gị ka o si wee chọọ gụnwa bụ nwoke ihe enyi nwunye gị ka o si wee chọọ kedu ihe dị ihe ahụ na-eme alụmdi na nwunye unu jizi wee na-ada garịta ngata unu mara ya bụ ihe ji na aka unu n'ime onwe unu ka unu dozie ya mekwezie ya echi ka ndị mmadụ na-asị ee na anyị chọrọ ịdị ka ndị a